ụmụ Igbo ekerịta ịmụ ụlọ maka na ndị mmadụ amara osisi a na-akpọ ngwu uh, nke a ka bụ obere ngwu mana ngwu adịghị enwekwa obere nke ahụ ngwu ka na-ebu ebu uh, ife nji were sị ka e wee kọwara ụnụ ife bụ ngwu na ngwu osisi bụrụ mmụọ na ngwụbụ ọ nnukwu osisi nke chineke chukwu okike kere doo ya asọ mee ka ọ dị iche n'ebe ndị osisi ndị ọzọ niile nọ ngwu nnukwu agbara ngwu dị ụzọ na abụọ enwere oke ngwu nwee nnukwu nwee nwunye ngwụ ngwụ na-arụ ọrụ pụrụ iche na ọdịnala ngwụ na-arụ ọrụ dị ebube ngwụ oke osisi mkpụrụ osisi emere